hello ee ah, commander kee ka ọrụ dị onwe ndị unu jide ah, ah. ụmụazị ada anụkwa ihe so ọpọ ndị nwere eh, eh, sitato ntata ha muvo imeva ee eh. ọ na-asachigo ọ na-asachiri akpa ok ok njegodo nke ya fon ya fon mba achọrọ m ekele na kedu ebe ị na-aga ọnịcha a sị na-asachita 500 naira na flawa flawa ịkata n'ihu ịkata e, e, e, n'ụzọ ihe na emegịrị enye enyi nwoke maka vat ego ole ka eji ejezi ọnịcha 500 ya alahụ ala nka iwezie 500 je were gị nata enyi nwoke ya <laughs> oke enyi nwoke inye flawa onye gị ego moto abi eh? oke flawa na lọv ihe enye ihe enye flawa na lọv ya lọbụ gị bụnụ for sale inyekwana ya flawa na lọbụ onye kwa gị iwezie gị nọta iwere ụkwụ ndị gị ọmakwana ịpụrụ ee eh, welu welu fon ahụ nyekwa kọmanda kọmanda kọmanda eh, nwa kịta pịa na sis ụnụ pịa sis ụnụ eburu ya bụ na be nne gwa nne ya ebe ọ na-eje onye nke ọzọ ee ka ihe m sachira na abalị hey hey ngwanye fonu Nasi na ibukọsị ma boxers ma singlet ma fon ọfụ ma 50,000 gịnị na-emezi oke ị na-eji afọ enyi nwoke ee ka ihe oke onwetabeghị ọrụ oke oke fon igotere oyo na-eji oke achọ ọrụ online oke boxers ga ya ya maka igotere ihe ndị a na 50,000 oyo na-eji ngwa na ihe men welfare na anyekwa nye kọmanda kọmanda biko nke onye apụrụ iche nke onye apụrụ iche hapụ ya bupụ ya ebe onye nweta moto ya jebe ya jebe ọka ya efe njem nwoke ọ kpere anya mgbe anyị nweta obodo ọkwụ ụdị mmadụ aka anyị chọrọ ehe e, biko ọsọ nke a bụ bupụ ya bupụ ya hapụ na onye nke ahụ ngwa e, unu ya emekịta mụvuo n'ebe ahụ nọ jee nụ saịdị m unu akwụkwọ ga e, haya institushọn ọkwa ebe ahụ ebe ahụ bụ ya bụ onye nne iche nọ na skuul kịta ma na mkpọ ihe jee n'ichechi ihe oke a sị na ha pụcha na na fraịde <laughs> ndị amịna kwere anyị ya ba fraịde na satọde eh, ụmụ a na-ekwu na ntị anụ ma jee n'ụsaịdị ebe a maka ndị ya apụba leti ngwanụ ngwanụ unu na-eme ọ na-eme ihe ọ na-ese njikwa rịpọt ngwa thank